AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa anyị na-amalite ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ọ dị mmadụ abụọ m chọrọ ịkpọtụ aha n'ụbọchị taa mmadụ abụọ ọ dị ka ha bụ otu ma ọ dị ihe dị iche na mmadụ abụọ ndị a ọ bụ ihe gbasara ezinụlọ anyị ka m na-achọ ka anyị leba anya n'ime ya n'ụbọchị taa onye mbụ anyị chọrọ ileba anya na ihe gbasara ya bụ onye a na-akpọ ka adị ka ibe ka adị ka ibe na mgbe gara aga n'ala anyị bụ ala Igbo mgbe ọbụla alụbatara nwata nwaanyị n'ezinụlọ ihe na-abụkarị ọchịchọ nwaanyị a na-abụ ka ezinụlọ ahụ nke ọ batara n'ime ya nwee udo ihe na-abụ ọchịchọ nwaanyị a bụ ilekọta di ya lekọta onye ọbụla nọ na gburugburu ya ihe na-abụ ọchịchọ nwaanyị a bụ na ọ bụrụ na o nwee ntachi obi na ihe ga-adịrị ya mma n'ezinụlọ ahụ ọ bụ ya kpatara na mgbe ochie ị ga-ahụ ezinụlọ ọ dịghị otu ọ dị ha ma n'ihi ikwesị ntụkwasị obi nke nwaanyị nye di ya na ikwesị ntụkwasị obi nke nwoke nye nwunye ya gaa hụ na Chineke na-esi n'ezinụlọ a welite otu ma ọ bụ abụọ na ụmụ ndị a ndị ga-eme ka ahụ ihe n'ezinụlọ ahụ ma n'ụbọchị taa ọ bụ otu anyị si na-ahụ ihe kpatara anyị ji na-enwe nramahụ n'ezinụlọ anyị ka adị ka ibe ọ bụ gịnị kpatara isiokwu a n'ụbọchị taa ọ bụ na ọ dị ebe anyị gara abanye n'ụlọ ebe a na-eri ihe mụ na onye mụ na ya so wee gaa ebe ahụ na-elegharị anya ọ bụghịrị na ọ dị ihe anyị bụ n'obi karịa ịchọ ebe anyị ga-enwe ike hụ ihe nke pụrụ ikwe anyị oriri ndị nọ ebe ahụ ụdị ihe ha na-eri anyị chọpụta na ọ dị ụmụ nwoke ole na ole abịa eweta efere nke a ekuo ya kuo ya ya ala elu eweta efere nke a ekuo ya ya ala elu mbịa na-ajụ onwe m n'ime obi m ọ bụ onye na ibe ya ga-eri ihe a ọ bụkwa na otu afọ ka nke a ga-aba ewere otu ololo m ya dowe n'akụkụ ya mabịa na-ajụ onwe m onye a si otu a na-eri ihe n'ọha o nwere ike inwe mmụọ nke dị otu a ime ka ezinụlọ ya bụrụ ndị pụrụ iri ezigbo ihe mgbe m lekọtara ihe a okwe m odidi ma kpọọ onye mụ na ya so si ya ị hụkwara ihe na-eme ebe a ya sị m ị na-ata nwoke ị mara ebe o si pụta otu ọ dị ị mara na ma ụdị nwunye nke nọ n'ụlọ ọ bụ ụdị ndị ya bụ ka dị ka ibe na mbụ okwe m nghọta ma ajụwa ya gịnị bụ ka dị ka ibe ya sị m na ọ bụ m na mmaghị na ọ dị ụmụ nwaanyị ọ bụ nwoke tachaa ahụhụ wepụta ego si ka e were sie ihe ka obi dị ezinụlọ mma amawa ego ahụ ụzọ atọ were naanị otu ụzọ machie ụzọ abụọ n'isi akwa iji ọ bụ gịnị kpatara nke a ya sị gị ị na-ahụkwa nne Ogechi otu ọ na-adị ka ọ bụ ị na-ahụkwa nne Uchenna m bịara nke m iche gị onye mụ na ya na-atụgharị uche nke a kọrọ m na nsọ mgbe nwoke ga-ata ahụhụ wepụta ego ka e were mee ka ezinụlọ dị n'udo nwee ọṅụ onye nke nlekọta nke ezinụlọ agaghị ama otu ọ ga-esi hazie ihe ndị a ọ bụ na ọ dị ihe ọ chọrọ imere onwe ya emee ya ka ọ ghara inwe nhuku nke ga-eme ka nwoke nke nwe ezinụlọ bụrụ onye ga-achọta n'ezi ihe kọrọ n'ezinụlọ ya enyi m amụ na ya na ebe a sị m ị maghị ihe na-emenụ na ọtụtụ ụmụ nwoke ndị a nọ n'ahụhụ olee otu nwoke nwe ụlọ ga-esi wee bata enye ya ihe oriri iru apụ ịtọ ya ọchị ọ ga-akọsara onye ngwa ngwa ọ dabara na onye dị otu a nwere ohere ịpụta ya ahụ ya dị ka ohere nke ọ ga-eji mee onwe ya obi ụtọ rie ihe nke ọ chọrọ iri ihe m ji na-agbata ụkwụ n'isiokwu a n'ụbọchị taa bụ na ọ dị ụmụ nwoke pụrụ ịdị ihe ụfọdụ ma ọ dị ụmụ nwoke na-anaghị edili ihe ihe ndị a na-alụpụta nramahụ dị ike nye ezinụlọ ahụ otu ihe ị na-aghaghị ijide aka bụ nwaanyị dị otu a ọ pụrụ ịzụlite nwa ya nwaanyị ka ọ dị iche makwara na ọzụzụ adịghị mfe mgbe ị chọrọ ịdị ka onye a biko onye ahụ ị chọrọ ịdị ka ya ihe ọ ma ị maara ya gị na ya ọ bụ otu ị maara otu nkụta ya ha ị ma ụzọ ihe ndị ahụ si na-abịa eleghị anya onye a ị chọrọ ịdị ka ya o kwesịrị ntụkwasị obi ị chọpụtara ma udo ọ na-achị n'ezinụlọ dị otu a ghọtakwa na ezinụlọ ọ bụla nke udo na-adịghị nramahụ dị ebe ahụ ihe ị bịara n'ụlọ nwoke ime gị nwa m nwaanyị ọ bụ iweta mgbasasị ka ọ bụ ime ka udo dị ọ dịghị ihe ọzọ nwere hapụrụ gị n'ụbọchị taa na-abụghị ekwela ka onye ahụ akpọrọ di gị na onye ahụ akpọrọ di m bụrụ onye ga-achọta obi ụtọ n'ezi karịa n'ime ụlọ ahụ nke mụ na ya bi ọ bụrụ na ị ga-eme nke a Jehova ga-akwụghachi gị ụgwọ n'ụzọ ị na-atụghị anya ya ya gaziere gị ezinụlọ anyị bụrụ ebe anyị ga na-enweta udo anyị nwa bụ ndị nwanyị ka anyị gbalịa na-eweta udo n'ime ezinụlọ anyị ka anyị gbalịa na-eme di anyị obiọma na-eme ụmụ anyị obiọma ka obi na-adịkwa Chineke onye kere anyị mma ama m na Chineke ga-enyere anyị aka ama m na ọ ga-enye anyị mmamizu nke anyị ga-eji wee jikọta ezinụlọ anyị n'aha Jizọs amen onye okenye eze nlewemchi imeela na ndụmọdụ nke ezinụlọ nke ị wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nye gị udo kachasị udo niile n'ime ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee ozi ọma na www. awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com nwa chineke ọma na anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ma nọ nwayọọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị yet

niile ndị na-akpọ unu asị ma ndị na-ekwu ụtọ unu ma ndị na-ebu unu ebubo unu onwe na bọlọbọ bụ Jehova ga-abọ ọbọ udo ka anyị jageligbe udo ka anyị jageligbe unu na mmadụ niile udo udo udo nwe m gọzie ma mee unu mma ndị Central District Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị ka onye nwe m chekwa unu ka ịhụnanya ya bara unu ba n'aha Jizọs amen ka chineke nke eluigwe nye gị udo ya site na mmụọ ya n'aha jizọs ekele dịrị chineke anyị n'ihi onyekwala anyị ohere n'ala ndị dị ndụ n'ụbọchị taa ịnụ okwu ya okwu nke na-agba anyị ume ka anyị kpee ekpere na anyị nke eluigwe ka aha gị dị nsọ ka emee ihe ị na-achọ dịka esi mee ya n'eluigwe ka emekwa ya otu anụ n'ụwa gbaghara anyị mmehie anyị dịka anyị onwe anyị na-agbaghara ndị na-emehie megide anyị nye anyị nghọta n'ụbọchị taa mgbe anyị na-anụ okwu nsọ gị ka anyị wee bie ndụ dịka ị na-achọ n'aha Jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Matiu isi ise amaokwu nke itoolu Matiu isi ise amaokwu nke itoolu ọ si otu a ngọzi na-adịrị ndị na-eme ka mmadụ na ibe ha dị n'udo n'ihi na ndị ahụ ka a ga-akpọ ụmụ Chineke isiokwu anyị n'ụbọchị taa bụ udo n'amaala ma ọ bụ n'ime nzukọ udo n'amaala ma ọ bụ n'ime nzukọ anyị anya gburugburu anyị taa udo dị mkpa n'obodo udo dị mkpa n'ọgbakọ Ọtụtụ mgbe, ọ bụ n'ihi enweghị udo n'ọgbakọ ndị kwere ekwe bụ ihe na-eme ịlụ ọgụ ndọrọ ndọrọ na ekworo eju n'ihi agbasoghị ụkpụrụ Chineke kwadoro nye udo n'ọgbakọ ya, na nzukọ ya ma ọ bụ n'obodo anyị niile gbaa gburugburu. Ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ taa na-akpọrọ akọ na uche anyị bịa ịmara na ngọzi na-adịrị ndị na-eme ka mmadụ na ibe ha dị n'udo n'ihi ndị dị otu a ka a ga-akpọ ụmụ Chineke n'ihi ndị dị otu a nwere udo n'ime ha ọ dị otu okwu a na-ekwu sị ị nweghị ike inye mmadụ ihe ị nweghị onye enweghị udo onye amaghị udo onye udo na-anaghị esi n'ime ya napụta enweghị ike inye mmadụ udo onye naanị nwere ike inye mmadụ udo bụ onye a dị dịka alaka osisi nke na-enweta ihe o ji na-eto n'osisi ahụ bụ jizọs bụ onye nwere ike ịmị mkpụrụ ọma echefula na udo bụ otu n'ime mkpụrụ nke mmụọ nsọ akwụkwọ nsọ mere ka anyị mara dịka ihe edere n'akwụkwọ Matiu isi ise amaokwu nke iri abụọ na atọ na iri abụọ na anọ si mee ka anyị mara ọ sị ọ bụrụ na ị chọrọ iweta onyinye ị ga-enye Chineke n'ụlọ nzukọ gị chetasị na gị na nwanne gị nwere esemokwu hafe onyinye gị laa gaa ka gị na nwanne gị mmezie ọ bụrụ na unu mezichaa gị lọgharịa bịanye onyinye gị mana nzukọ mana amaala mgbe ọbụla mmadụ chọpụtara sị na ọ dị nwanne ya na amaala ya na ya na-adịghị na mma ihe o kwesịrị ime bụ ịla ya na onye ahụ emezie ya mezichaa Mgbe ọ na-aga ife ofufe mgbe ọ na-aga ikpere Chineke, ọ ga-ịhụ na ofufe ya na ikpere Chineke ya ga-aga n'ihu Chineke na onwe ya ga-anabata ya onye obi ya adịghị ọcha onye enweghị udo onye vu obi ọjọọ na-aghara n'obi jenwe ife ofufe Chineke agaghị ịnabata ofufe ya n'ihi na Chineke chọrọ ka udo dị n'obodo ọwụ ya mere Chineke ji kwado sị tupu gị na-abịa inye m onyinye vụrụ ụzọ gaa mezie n'agbata onye ahụ gị na ya nwere nghọherita gị lọgharịa bịa wetakwa onyinye gị aga m anabata ya ihe a bụ ụkpụrụ Chineke ji aka ya kwado iji mee ka udo na-adị n'obodo gbaa gburugburu mee ka udo na-adị n'ime nzukọ anyị lee anya n'akwụkwọ ndị kolosi isi atọ bido n'amaokwu nke iri na atọ ruo na nke iri na ise anyị hụrụ na udo n'ebe ahụ dabere nnagide mgbaghara ịhụ ndị ọzọ n'anya na ị na-akwado ihe niile ndị ga na-eme ka udo wee dị mgbe anyị na-akwado ihe ndị ga-eme ka udo dị udo ga ede ọ bụghị naanị na ama ala ma n'ime nzukọ ọ bụghị naanị na udo a ga ede ihe gị na-aga nke ọma ọṅụ gị na-adị ihe onye ọbụla na-achọ gị na-agara ya were were na-agbanyekwa na mmehie dị n'ụwa ihe ndị a niile anyị na-ekwu okwu ya bụ ihe na-eme ka ịla azụ ka gbalụ na-adị mgbe e wefuru ihe ndị a na-eme gbalụ gbalụ anyị ga-ehụ na ọdịiche ga-adị ebe ọzọ anyị ga-elenye anya bụ na akwụkwọ jems isi atọ amaokwu nke iri na asaa akwụkwọ jems isi atọ amaokwu nke iri na asaa si ma amamihe ahụ nke si n'elu bịa buru ụzọ dị ọcha emesịa ọdị udo nwee obiọma na-ekwenye okwu ọma jupụta na ebere na ezi mkpụrụ, na-enweghị obi abụọ, na-enweghịkwa iru abụọ. Ihe a bụ ihe ndị na-eweta udo n'amaala ma ọ bụ n'ime nzukọ. Inwe izu izu nke na-enweghị obi ọjọọ nke dị ọcha nke na-akwali atụfụta ihe ọma ọganihu na ịdị mma n'etiti nwanne na nwanne ịdị mma n'obodo mana onye ọbụla nke nwere izu maọbụ n'ọgbakọ ụmụ chineke maọbụ n'amaala izu ahụ ọ ga na-atụfụta abụrụ ihe ọgbaghara ga-eji dị ihe a ga ị na-eji enwe esemokwu n'etiti mmadụ na ibe ya onye ahụ mara nke ọma na onweghị udo ọ bụrụ na ọ kpọrọ onwe ya nwa chineke ọ naghị amịfụta mkpụrụ abụ mkpụrụ nke mmụọ nsọ nke bụ udo n'ihi udo a anyị na-ekwu okwu ya dị ọcha ọ na-akwado ihe ọma niile ọ naghị eme ya baa n'ọhịa gbuo ya fụta n'ụzọ jụọ onye gbudiri ha a ọ nweghị iru abụọ otu a ka ọ ga-esi dị na nzukọ na n'obodo mgbe ọbụla ọnọdụ dị otu a dị ihe ga na-aga nke ọma ọ bụ ya bụ ihe anyị na-ahụ na mkpụrụ nke mmụọ nsọ nke bụ udo ka anyị kpee ekpere onye nwe anyị na nke eluigwe n'ụbọchị anyị taa udo na-akọ na ha anyị mana anyị ji obi anyị na-arịọ gị sị wegharịa mmụọ gị n'inye anyị udo ka udo wee so anyị n'ụzọ niile n'aha Jizọs n'ohere ọma dịka nke a ka anyị ji na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ma nọnyere ezinụlọ gị gị nwa chineke gere ntị anyị na-arịọ ka udo chineke chịa n'ime ndụ gị n'aha jizọs amen ozi nke dị ụtọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo